osisi hụrụ m na-atụ mkpe ifufe ma jee ya ọnụ ụwa m bịara mụ na-achị mgbe oke makọla m osisi hụrụ m na-atụ mkpe ifufe ma jee ya ọnụ As you wake up today, your heart and hands are so clean. anyị ọgaza ngozi gị kpọọ ya ọgaza uraite eze m nwanne yugo pas eni gburugburu jọmpam pas afọ gị ga-azụ na azụ n'ugwu ugwu ọrụ ị na-arụ na ọ ga-agazi ugwu ihe ọma anyị na-eme na ọ ga-agazi ugwu onye iro tinye isi gị isi atọ n'ukwu ugwu say I